Eleku Nwanne gee ntị ọfụma This is a message to our brothers that cross over and close the border so no one can see spot all the number nwanne ka m jụkwa nkwukwe na ahụ na-asekwole ma na ihe m na-ekwukwa bụ fada I'm not speaking for myself only this message si n'ogbe nke a this track there are lots of questions on this track and igwe nwoke eziokwu ifu na-ekwensu ji wa system the west by lifting others agwa tisi kwuru nke a mana tisi mụ na gị after them there won't be another ọ bụ di ha bụrụ kwizi achọ m ịgba ha please enwere so many so many talented artist e dey easy kwesịrị ịnọgodi na fese list mana you people were obi busy n'ọgbọ dis artist ọwụ mkpuo maka fees ha create for the east when e bịa the show ahụ onye ọbụla nọcha na the list mana ọrụ na performance if you good gather performance and ime mistake

onye Igbo ndị Igbo ndị Igbo ndị Igbo ndị Igbo ndị Igbo ndị Igbo lọtesa tụgharị Ndibo Igbo ndị Igbo ndị Igbo ndị Igbo ndị Igbo ndị Igbo ndị Igbo nyere nwanne ka ka ndị Igbo chiga anyị n'ogbe danụ tụfuo the key the wasọ bụ na ha amaghị sadị ha tụfu the key lechetasị n'ogbe wee kpọ ha pikin mana mụ nwe so gị na ndị akpọchiri I no agree I'm confessed, nigga the feds, my kubu na mmanụ bụ the best Igwe biko kechara kakọrọ kakọrọ mana niggas bụkwadebe imewugharị mapụka na ntụgharị menu ga eji ezigbo megidi sain ya gị mana ka m chọwa aka ka anyị ji enwe biafra anyị help your brother out make your brother shine a blessing for one supposed to be a blessing for all lelu ndị yoruba ha progressive ha dị na music mana obi ọjọọ anyị anyị onye ọbụla na chisizik can be glow and mtn ambassador at the same time you can be coca cola ambassador at the same time onye

obi ụtọ ndị gidekwa n'ụwa wu ndị nyere aka